unu si eje na na I told you jik na my CCTV dịchara ahụ ụlọ niile tabaracha na arụ ụlọ niile ya fight forces so m n'azụ gị ọbụ nkịta jik na unu ncha niile put together maka eji data unu n'aka unu na-atụ n'egwu na because na mmepe first call unu niile mepee mepee two months previous voice messages unu niile unu afụ na ncha niile dị m n'ije jail from A to Z na ana Igbo adịghị mma na unu niile so omenala Igbo adịghị mma fools ọhara eze ndị Igbo ekene m unu hmm? ka m nwanne unu nwoke onye mgbasa ozi na ụkwa ji wee bịakwanụ n'ụbọchị nketa wee bụrụkwanụ na <laughs> a sị na anwụlọ ọkụ ezili n'igwe elue n'eluigwe ntị <laughs> na um, okwu akpụ n'ọnụ bụ JPAC ọ reply ya na ọgajik o wee na-asị na <laughs> na ọgajik kpasuo ya iwe na upili 12 minutes voice note Ogajiki na mgbe ọ nwụchara nkwụ wee na-akast na-ewere ọnụ ya confam mụ na ihe a na-alụ bụ guy na eze obi nwa nwa tie vidiyo kpọọ ya afa kpam na ọ dọrọpụ voice note alụsi ego mgbe alụsi ego ji ndị dibịa niile nye ya na eliko aṅụkọ na akụ asịrị na ọ si n'oji ha ncha na liz n'oji ha ncha kpakaka m n'aka like na ọgajike bụ nkịta eduile edu ya bịa na-agba kwomkwomkwomkwomkwam ya bụ okwu bụ ihe nchọ iti ilu n'ụbọchị nketa mana before den subscribe ọnụ subscribe go subscribe ọ na nwoke m ọfịara arụ anaghị akwụli ya ụgwọ onye subscribe cha igbu ihe aha dịka bel n'akụkụ mhm, nke ahụ gbe ya on igbecha on e like go this video e ya ya ilaikecha ya inenebezie ngwa enezianụ ka unu fụ ihe ji paakị salụ ọgajike ajụjụ ihe o ji emeli ya live vidio <laughs> mmụọ nsọ na-eri oriri mmụọ nsọ ị makwara mmụọ nsọ na-eri oriri mmụọ nsọ a sị ndị ejekwelu ka mmụọ nsọ mmụọ nsọ ejekwelu ka mmụọ nsọ mmụọ nsọ ọga jiki ka ọ bụ jiki ee ọ na-abụ nwanza rijuo afọ ọsichie abịa ka well eh, i am not the type of person Now that social media they declare access because eh, if declare access in na social media does not make you a big boy it does not make you a no onye ji ego because doing that is exposing yourself to danger nke otu ee ozi ziri anwụrụ ọkụ ruru enigwe aka bikos na ndị Igbo na-atụrụzi na nkịta ka ọ bụ e, ijiji na-enwere onye ndụmọdụ na-eso ozu abama esi na ibu ụzọ mepe Facebook ọ iji mata na my page ịma peji na onye m mechiri emechi blọk na blọk wee mepee nke ọfụ whereas not the Bible way ibe ibu ụzọ mepe e, Facebook 2014 mepe 2019 ha fa is your page monetized two of my accounts they monetize um, I can never be a beggar like you, and I can never be a dependent soul like you because if you uh, disassociate yourself from SOB, you will remain poor forever. Ọgajiki, eh, Chineke ama I ka ebi moto ebi, anyị ebigodi ma from a responsible somebody. gị nwazi ebiri gị moto for the first time in your life moto izu ị gbara n'ụwa bụ free enyere gị adachi gị adachi for promoting evil for promoting evil in the land of an Igbo ụlọ ịrụrụ ama nke esi rụrụ reforms and pala akwa kwenyere 1.5 million naira atụkọrọ gị ego ma eze obi na ndị dibia niile na-arụ ọrụ atụkọrọ gị ego wee mee rufin ịpụtawuru ọkụ mkpụrụ akwụ nwaanyị ịnụrụ ego dị ka akwa ọkọ nyere gị atụkọrọ gị ejije n'ọnwa nwaanyị ịbụ ọha bịa nyene mụ na ha anaghị ama aka so gị na ọ gaghị bụ eze obi o duiri gị as a errand boy do you know that you keep on being an errand boy to that um, that bitch for nothing call your guy eze obi ị ya abụgide errand boy ya o ihe unu sanrụ forever and ever because he be indebted to him ịfụgodi ebe ọ na-egbu mmadụ ma ebe ọ na-akpa iko ma ebe ọ na-eme arụrụ ana you cannot say it because of what o jigo moto Toyota Corolla wee mechie gị ọnụ and I cannot blame you you are doing your work a na-akwụ ụgwọ but mind you <laughs> um, jik mind you you and that yoga put together I am more than conquerors m niile put together spiritual realm <laughs> o ozi gị ozi ee JPAC onye ọkpọ ntu no problem let us analyze it na JPAC onye ọkpọ ntu that means na mụ na most of the friends eze obi as you claim na ha na-akwụ m ụgwọ which means na ha bụkwa ndị ọkpọ ntu na because you cannot um, exclude some people so whenever you see me together with another person ọ na from mụ na akpa ọ bịara Lagos abịa Abuja which means um, you are indirectly calling everybody not want You don't know how to talk because you are not mature, you are an illiterate. You mark is a ee na ndị dibịa na-enye m ego na ndị dibịa na-enye m ego <laughs> until you show us evidence and proof if not egbe enugwe ya agbagide ruo mbọsị ya anwụ ma gị ya anwụ ma family my home, ụmụ ma everybody ekpochapụ in the planet earth for you to open your gutter and dirty mouth si na ndị dibia na-enye m ego for you and yours obi do you know that I have his voice call don't worry unu chọrọ m bụọ unu nchere n'ike eji m 12 minutes voice call of eze obi ọ gaghị eze obi sendịrị gị ka ị bịa nye false information na ndị dibia na-akwụ ụgwọ you have failed you have failed jụọ gaghị aha eze obi how many times ọ kpọrọ m na fonu begging me na-ajụ m ego one ka ọ ya akwụ m ka m kwụsị ịgba ya wụọ nwesị ihe eze obi I am unbribable and I really thank God that all the calls and the conversation between me and eze obi they recorded because I knew a day like this will come do you think I'm not smart? I am smart because I know the plans of you all. ka unu bịakwee m ọnụ taa na nwayọọ nsọ do you think I look like uh, other bloggers ya bịa gbagide ndị dibịa wọ gbagide ha wọ gbagide ha wọ gbagide ha wọ after one month anọkọta akwụsịkwa ịgba onye ahụ wọ ma ọ bụ ekwudo oji kwudo oji nọkọtakwa uh, hapụ oji kwuba ọcha because transaction successful I can never sell my soul sell myself cobo or hapụ onwe m ọ dị down trodden because of uh, illiterate agara school no because nne unu ga-eji rubbish share the person i just pity those people na-aba agbagide unu ụwa dọkọta akwụsị egbe unu ụwa kwubezie ezigbo okwu n'isi unu ekwudogo ogwudo mụ ntogbu ọ bụkwa na ego abịaghị agba akwa unu ụwa ọkwa again ego e ekwubekwa ezigbo okwu n'isi unu those people they are making themselves irrelevant again they can never be relevant ihe a na-ekwu again na social media people ya because na unu ji data ha unu ji ha unu ji conversation ha bọsọ bụla ha meziri ọp unu ji tools unu ga-eji agba aka nchi jee pak adịrọ like that ma ndị eze obi push karịa gị ịma na mme nke nkịta asị why didn't you call the person i block him after that day m nwetachara ihe m na-achọ n'aka eze obi i block him na whatsapp block him na na direct call he cannot get me o si tru people ọ na-esi azụ azụ azụ azụ na-akpọ m na-akpọ m si elegere eze obi na ele eze obi ị na-akpọ m na fonu na-ajụ m kedu ihe a ya emere m ka m kwụsị ịgba ụgwọ eji obi ji ọnụ ekwuo na ọ mana ọ gaghị ka ọ na-arụ ịmara na nji voice gị ịma na ị ṅụrụ mkpụda dee mara mgbe iji wee kwue na ịma na ọ gaghị ka a na-arụ i have all your voice ma nke ịkasigetiri your fellow dibias i have them jos eze obi na-epush gị ka ikwiikwi a na-epush gị mbọsị mma atụ that audio 12 minutes audio ịntanetị ya agbalị all the native doctor niile ma ndị niile ha na ha na-awe ma ndị closest friends ya niile eze obi ji ọnụ finish ya niile ọmara na m ji the voice <laughs> thank god for food now and thank god for keeping record nye push be gị ka ị bịa na agbanwe wall ị na-agba atakata abụsịa wall mụọ bụ atakata abụsịa and secondly tell your master eze obi any day ọtụrụ gara gara yoro yoro na o debunk a m any day he would dare debunk it eh ya yọta wum na i I'm just respecting everybody ka Please rem any day o zoro debunk I will be forced to play all his voice notes to the public i I'm just ranking it as a warning na Nezu Obi mepere wee kwuo rubbish against me I will be forced to play all his voice notes etu o si akatọ the whole dibia niile ya na ya na-abụ na aṅụkọ na ofu iko don't worry I have your voice note I have your data and evidence ka m nụpim na Facebook kesnọ Jpac sịrị Jpac na asị I told you Eze Obi before I will forgive you ịchọ mkpọba afa ndị niile na-akpọ n'azụ m ma ndị niile bụ frens na-akpọ n'azụ na-akpọ nna fos gịnị ka ezi obi mere m wee gwa ha gwa na eze obi na ọ ya pụta mee open apology to me i deserve it for calling me onye ọkpọ ntu if not eze obi okwu m na na-abụ ya adịgide o ebe ebe ebe for you to come and be deceiving the gullible na-agwa ma ma jik nwa nkịta jik gị onye zọrọ akpụ nje pak ọkpọ ntu jepa ka ọkpọ ntu until you use your mouth pụta na social media wee sị m jee pak ọ bụrụ nwere asị kpọwa onye kpọntụ I'm very sorry na social media then I forgive you ma how many times ma how many calls upon calls ezobi na-akpọ m na-ayọ nke onye mere ego ka m kwụsị ịgba ya wụọ. m wee gwa ezobi hoo ha na onweghị ego iyi enye m taa ya ezuru m nri ka m kwụsị ịgwa gị nke m eziokwu how much how much are you making from dibia that I cannot make in a month through social media ego na ka dibia na-akwụ gị ọgajigi that the month Jebba can make here on in a month. Legit, ọ bụrụ nke ịchọgharị nwụchi egbe ọ chọrọ ịgba nwụchi 2 by 2 ọ kpọwa nwụchi afọ ọjọọ. Unu nche niile mma bụ unu ike. Oh, oh, I just the test my I dey test all microphone. Hello, hi, hello, hi. Ị na-agbagharị ka mkpụrụ awụ. Ị na ọdụ editing because you are a curse to the land of Okija. You are a cursed child and this day I curse you or Gajig, you're not supposed to live in the land of Anabiafra. The land of Okija will curse you and you are cursed already. For even raising your mouth, to even call me names, to lay allegation on me. I thought by now Okija Big Brothers would have warned you. And or or or, or, or Asia Tiger Okija would have warned you, which I know they did. But because of Abiri Ogonogo, You cannot do without native doctor. You cannot do without canvassing for native doctor. Without canvassing of native doctor, what else is your work, Ogajig? You are a cursed child. What if you didn't have this day I cost you? You can never now I me when I go because now I thought you you will be a changed person by now, but I never knew that the day, day by day you are heaping fire upon fire on top of your head. mụnwa Abuja Park na-ewetara ọnụ there is fool you and your oga and your master all of them put together they are fools ana na-enye m ego who else wee na-enye m ego na-apụ ara igo fi pay me ọsọ na a na-enye m ego na m na-eri ego ndị top eh, dibias until you mention their name until you mention their name one by one ka ịgwa m onye na-enye m ego bụ dibia nwana na-anụ afọ ya anọ na-enye m ego are you mad or something ịmachakwa ife doo ana m ajụ na gị ịmachakwa ife because na ị ife ọ bụ na ịma ife ee ọ bụ na ịma ife ihe a na-ekwu ihe na-ekwu because onu gị adị ka onu jiraf gbatịrị agbatị dị ka onu jiraf wụti ntị gị dị ka ntị elekere ntị ọba o ife dị gị na brain your skull is full of empty empty empty draw nothing because na ahụ na-agbakasị iwe na-ewe gị do you think I look like other people ezo obi na-akpọ n'akụkụ je settle ba I'm a man of integrity. nchi ịgbago ụgwọ agba gị gwụọ mụ na gị na-abụrụ friend onwe ihe na-egite aka gị join because ị mara amụ na gị bụ friend not just a friend in need is a friend indeed ime ihe ọjọọ ngwa gị ahụ ha e we ị na-enye m nne ịchọ ị blọk wọ tumoro tomorrow you still look for my number beg me to unblock you ara agbaga gị you and your master ara ara agba unu ọ dị ka unu aha enwetazi klayent abi banye woto woto na-abazi unu ime omi ọkpụkpụ you and your client adị enwezi kọstọma that is why unu ji agwagharị kpụrụ bikos na ọ gaghị nwe ọrụ gwuo wayo gwuo ya ndị nde sọmkọlị bụ wayo onweta ego ji akwụ ụgwọ ụgwọ uwe emepeghị anya ụwa asaghị anya ọ bụrụ sọ onye ọbụla ga ya egwute wayo again bikos I have said before na unu enwere ọgwụ inwe ọgwụ kụọ ọgwụ if not na iyi ebe ịnya isi uti egbe nya isi ute mma ute ndị ya tọrọ atọrọ iwere ọgwụ your work is full of dubious character dubious work na efegharị up and down na the land of Okija niile I just I, don't know PG Okija na n'ụlọ this rat nkịta jik apụta apụta na-edeceive many people the same ogwugwu akwa Okija ka iji go ugwu akpọ gị jere ihe thousands of people ọjọbọ akpụta onye nke ọmara ọgọdọ iri sketi bịa disegbu ogugo napụ mmadụ ego onye nkọta tabara napụ mmadụ ego you adị the mastermind of the whole thing ogafere gị wa jik ihe eji aka gị metụ ihe ya egbu ọgbụmụ ya egbu ihe eji aka gị metụ ihe ụwa ya eji bụghị ọnụ though you are a cost child already no need of telling you ị na-eme ka ị na-emere vidio because you don't know what to say mụnwa ma ala gị n'iyi Oh, among themselves now, all these things, and they make videos, and all them, all them talking now. You never see anything. You and your masters, everybody put together. The workers of iniquities put together. Do you think I can spare anybody? No, I'm not sparing anybody. I'm not getting there with her. Don't worry. Each guy can wear razor. We do, we are maka ịmara ife ịmara ezigbodo ife ichara mụ abụọ ọda blọgas ọ na-abụ ọ gaghị bịa were ego ọsọpres ya kpọghara fon kpọghara fon ọnwụchakasị ahịa obere ego because that is why iji na-ekwu okwu a some cheap cheap bloggers onye ka iji ekwu okwu a ọ gaghị were ha n'ego sọbisie ha aka ha bakata mba maka ọgaghị next day ha kwụsị ịba mba maka ọgaghị ịma na alert transaction successful and you ka a na-eyuzukwa bọsọ ọ bụrụ na ha nwara anwa burukwa ọgụ kwukwe against ọgaghị iji bipụtabezie voice note kwụsịtebezie ma alert ma everything do you think I'm one of them I have decided na merie ego unu so that ka nwee ike nwee stand ịpịa unu ịchaka mmụọ na ịgba unu woto woto ịgba unu ka abị onwe na ego ihe enye wunye nna it's not like before ọrụ mugu unu na-arụ ọrụ ọrụ client unu na-akwụta ụgwọ ọ bụrụ kịta dị everything owe emepego anya nobody is paying ụzọ na-apụta agba afa ụzọ na-apụta arụ ọrụ nwa onye na-ebute ozi wayo so people amara gị ife everybody believe na ụwa nwoke bụ ups and down ọ dịrị gị mma tata o nwere ike ma dịrị gị mma ọwa nwoke nwoke adaghị adị smooth so wayo ahụ na-egwu aka akastigo so ego adabatazi don't worry ịpụshu otu gị mata mma play the voice note unu niile bakara dem unu si eje na na i told you Ogajig na my CCTV dịchara ahụ ụlọ niile tabaracha na arụ ụlọ niile ya fight forces so m n'azụ gị ọbụ nkịta jik na unu cha niile put together maka eji ndata unu n'aka unu na-atụ n'egwu na because na mmepe first call unu niile mepee mepee two months previous voice messages unu niile unu afụ na unu ncha niile dị m n'ije jail from A to Z na ana Igbo adịghị mma na unu niile so eme na ndị Igbo adịghị mma fools ka isi wee nenecha na sọskraịbụ na dis chanel dịkwa na ya hụ mma mana ọzọ dị ka ibe wee bụrụ na unu na-akwadokwa ịgba nwa anụ a onye m onye ọbụla kpọrọ onye onwe tii n'ọbọ alụsị ego ya adụ ọgaji ka adụrụ bikos na anyị niile bụ ndị Igbo mgbe ọbụla gidi gidi gidi godogodogodo ama nzuzi ike mana emele etele ụgba etele ose anyị nwawu blọgas ya na-eli nne anyị ya na-eli nne ihe sọsọ ọlụ anyị bụ debe ikwu okwu na iti data akwụ ya ọgwụ anyị ya na-ekwu na-eti data maka na ebe anụnwa nnọ ma onugbo na ka udochi ya na anụ igbo anyị ọnya maka nnọnye mana onye bụla aka kpọpụta ọnwụnwe ya n'ezi iyi afụkwa vidiyo gị na chanel anyị iyi afụkwụ ya nke m abụọkwa n'ụka mbịa bịa n'ebe gị anya n'ihu iyi afụkwu ya oha ị ya afị ya efezi ya ọ bụ na ọ dịrọ gị mma enwezi ihe ị chọrọ ikwu ikwue mana isi na mma eme na vidiyo mfụ nwa eme ka m wee gosi ụmụ ụwa ihe na-eme na ana igbo maka na onwe ndị be anyị nọ mba ofesi na-ama ihe na-eme na aghọtago onwe ndị be anyị n'ụsọ mkpụrụ na-ama ihe na-eme ọ bụghị ihe m nwafụ ka ha nwa ya afụ ma ọ bụghị ihe ha nwafụ ka m nwa ya afụ so ọlụ m bụ to cover more grounds and to show out the world what is happening ọghọtago everything m na-eme ihe all about entertainment entertainment onweghị onye na-emebi afọ ya apụtana eme mbọsị ebe asị na mmadụ nwụrụ onye ahụ mana ahụ dị ndụ apụtana eme ebe asị na onye agwọrọ ọgwụ ego o jikwa wee gbuo mmadụ egbughị mmadụ I don't do that onwe ihe unu kpute ka mụnwa na-ekwu maka na asị na uche onye adịghị njọ ị na-aghọta ekwuchakwanụ m mana <laughs> ọgụ anụnwa biko kwa asịkwa m si emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ekwuchakwanụ m ayọ enwenụ mgbe ọzọ